leviticus isiokwu nke iri na abụọ Jehova wee gwa Mozis okwu sị, “Gwa ụmụ Izrel okwu sị, ‘Nwanyị mgbe ọ ga-atụ ime mụwa nwa nwoke, ọ ga-arụkwa arụ ụbọchị asaa, dịka ụbọchị ịdị nsọ nke ịsọ ụba ya si dị, otu a ka ọ ga-arụ arụ. N'ụbọchị nke asatọ, a ga-ebi ya ugwu n'anụ arụ nke apị ya. O ụbọchị na iri na atọ ka nwaanyị ahụ ga-anọgide n'ọbara nke ime ya ka ọ dị ọcha. Ọ dịghị ihe nsọ bụla ọ ga-emetụ aka. Ọ gaghị abakwa n'ebe nsọ ahụ ruo ozuzu ụbọchị niile nke ime ya ka ọ dị ọcha. Ma ọ bụrụ na ọ mụwa nwa nwaanyị ọ ga-arụkwa arụ izu ụbọchị asaa abụọ dịkà n'ịdị na nsọ ya ọ bụkwa ọgụ ụbọchị atọ na isii ka ọ ga-anọgide n'ọbara nke ime ya ka ọ dị ọcha. N'ozuzu ụbọchị niile nke ime ya ka ọ dị ọcha. Banyere nwa nwoke ma ọ bụ banyere nwa nwaanyị ọ ga-ewetara onye nchụàjà nwa atụrụ nke gbara otu arọ ka ọ bụrụ àjà nsure ọkụ na nwa ọ bụ nduru ka ọ bụrụ àjà mmehie ruo ọnụ ụzọ nke ụlọ ikwu nzute ọ ga-ewetakwa ya nso n'iru Jehova kpuchiere ya mmehie ya a ga-emekwa ya ka ọ dị ọcha site n'isi ọbara ya. Nke a bụ iwu nke nwaanyị nke na-amụ nwa maọbụ nwoke maọbụ nwaanyị ma ọ bụrụ na aka ya erughị ihe ga-ezu nwa atụrụ. Ọ ga-ewerekwa nduru abụọ maọbụ ụmụ kpalakuku abụọ, otu ka ọ bụrụ àjà nsure ọkụ, ibe ya ka ọ bụrụkwa àjà mmehie. Onye nchụàjà ga-ekpuchikwara ya mmehie ya. a ga-emekwa ya ka ọ dị ọcha